Top 32 "Unforgettable" by Nat King Cole, Top 12 "Don't Know Why" by Norah Jones, Top 10 "Moments Away" by Mango Groove, Top 9 "Independent Love Song" by Scarlett, Top 7 "It Had to Be You" by Harry Connick Jr.